AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwanna m onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ndeewo ka ihe gara gị nke ọma ka ọ dịrị gị na ezinụlọ gị na mma ka onye nwe m na-edu gị ụbọchị gị niile na n'ihe ọ bụla nke ị na-eme anyị abịala ọzọ n'ụbọchị taa na ntụgharị uche nke okwu nke ezinụlọ mgbe anyị na-achịkọta ihe omume nke ụbọchị gara aga emere m ka o doo anyị anya sị na ndị mmụta na ogo dị elu na-eme ka anyị matasị na ọ bụrụ na ọ dị ihe nke anyị chọrọ imebi ezigbo ihe bụ agwa nke kwesịrị ekwesị anyị were mmegasị ahụ n'inye anyị ahụike ma atụ anyị sị na anyị agaghị elewe anya na ohere nke anyị ga-ewepụta na mgbu nke anyị ga-enwe mgbe anyị na-amalite ihe ahụ anyị emebeghị mbụ na ilewe ihe ndị a anya anyị ga-enwe nramahụ ma ihe anyị kwesịrị ilekwasị anya bụ ihe nlụpụta nke ihe a ga-enye anyị ma ọ bụrụ na anyị nwee ntachi obi nọgidesie ike na ya ya mere ihe ịma atụtụ ọzọ nke anyị na-ewepụta n'ụbọchị taa bụ ọ bụrụ na iji mmadụ ụgwọ mgbe ọbụla ị na-agafe hụ onye a iji ụgwọ ọ dịghị mgbe ị gaghị echeta na iji onye ahụ ụgwọ ọ bụrụ onye ọ bụ ọhụụ gị ya rụọ gị aka sị onye a ji m ụgwọ kemgbe otu afọ ọ kwụbeghị ụgwọ a ngwa ngwa ị hụrụ ya obi ga amafu gị onye ma nke ọ ga-ekwu taa ya mere ọ bụrụ na ị chọrọ isi n'ụgwọ dị otu a wee pụọ elela anya n'ihe ndị ahụ nke na-akpa mkpụrụ obi gị ịchọrọ ime elela ihe ndị ọ bụ ọ ọbụ ụgwọ a nke a ka m chọrọ iburu ụzọ mee lekwasị anya na uru ị ga-erite n'inwere onwe gị ma ọ bụrụ na ikopụ ụgwọ a nke dị gị n'isi ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya ka ihe ga na-akwali mmụọ anyị ka ọ bụrụ na anyị ga-enwere onwe anyị na anyị ga-erite uru na mgbe n'ihu ma ọ bụrụ na anyị tachie obi kpagharịa agwa n'ọnọdụ nke anyị nwetara onwe anyị ya ka m ji na-eme ka anyị mata n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ka ihe ga-akwali mmụọ mụ na gị na mgbe niile n'ọnọdụ ọ bụla mgbe anyị na-achọ iwulite agwa ndị ọhụụ ma chefuo ndị ochie ka ọ bụrụ gịnị ga-abụ ihe nlụpụta ya ihe nlụpụta ya ọ ga-akwụ ụgwọ n'ihe a nke m na-etinye onwe m n'ime ya ịhazie ya otu ahụ ị ga-enwe mmụọ na obi ike nke ị ga-eji si na nramahụ dị otu ahụ wepụta onwe gị ekwela ka mgbe ọbụla ị chetara ime otu ihe ma ọ bụ nke ọzọ nke bụ ezi ihe ka ọ bụrụ echiche nke na-apụghị wetara gị ọganihu ga-abụ ihe nke ga-eche gị n'iru ahụ na onwe gị dịka onye na-adịghị ihe ọ pụrụ ime n'ọnọdụ ọ bụla nke ahụ adịghị mma n'ihi na ụzọ ọ bụla nke echiche gị gara ụzọ ahụ ka gị onwe gị na-eso ya mere hụ na echiche gị ga-abụ ka isi na nramahụ nke dị otu a wee nwezuga onwe gị kwee ka echiche gị dabere n'ihe ahụ nke ị chọrọ ime nke bụ ezi ihe na mmalite nke ihe omume a anyị mere ka anyị matasị na ihe ahụ anyị na-eme site na mgbe ruo na mgbe bụ ihe nke bụ agwa anyị ihe ahụ nke ahụrụ dị ka ndụ gị n'ezie gị onye na-ege ntị ọ bụ ụzọ a ka a na-esi ewulite ma akparamagwa ọma ma nke ọjọọ mgbe ihe dị gị n'obi bụ iwulite onwe gị elu na akparamagwa nke dị mma ebe ọ bụ na ọ bụ ihe anyị na-eme site na mgbe ruo na mgbe ọ ga-amasị m ime ka anyị matasị na o kwesịrị ka anyị detu ihe ụfọdụ edetu n'ihi na ọ bụrụ na anyị gụọ n'akwụkwọ Jọn isi iri na anọ amaokwu nke ohu na isii akwụkwọ Jọn isi iri na anọ amaokwu nke ohu na isii ọ sị ma onye nkasi obi ahụ bụ mmụọ nsọ onye nna m ga-ezite n'aha m onye ahụ ga-ezi unu ihe niile meekwa ka unu cheta okwu niile mụ onwe m gwara unu nke a bụ akwụkwọ Jọn isi iri na anọ amaokwu nke ohu na isii ọ na-eme ka anyị mara sị na site n'ikike nke mmụọ nsọ anyị pụrụ icheta ihe ndị ahụ ihe ndị nke anyị kwesịrị ime dịka akwụkwọ nsọ meworo ka anyị mata n'ụbọchị taa akwụkwọ nsọ bụ onye ndu anyị chetakwa mgbe anyị gụrụ akwụkwọ ndị Galeshia isi ise amaokwu nke iri na isii nke na-asị anyị jegharị ije n'ime mmụọ nsọ ka agụụ nke anụ arụ ghara ịgụ anyị ọ bụrụ na ị detụ ihe ndị a bụ ihe ndị kpọrọ ezigbo agwa ọ ga-enyere gị aka ịnọgide n'ihe ndị dị otu ahụ mgbe gara aga ọ dị otu nwa agbọghọ nke alụbatara ọhụụ nwa agbọghọ a ọ bụrụ na ị chọrọ ime ka obi dị ya mma ị kwesịrị ị na-enye ya okwu nkwali mgbe ọ na-eme ihe ọ bụla nke ọ na-eme nke ahụ ka ọ na-achọ n'aka onye ọbụla ma ọ bụ n'aka di ya aka ụmụnne di ya n'aka ụmụnne nke ya onwe ya nke pụtara na ngwa ngwa ịgwara ya okwu nkwali ọ bụ onye na-enwe obi ụtọ n'ime ya ya emee karịa dị ka o kwesịrị ime ma di ya amụtaghị nke a na mbido nke ọlụlụ ha di ya amaghị na ịgwa ya okwu dị otu a na-ewuli mmụọ ya ya mee ha atata ọlụlụ di na nwunye ha aja na mbido ma mgbe nwa agbọghọ a bere akwa abalị ole na ole mee ka di ya matasị n'ezie na ọ na-amasị ya inye ya okwu nkwali ikwu okwu ndị ahụ nke na-akwali mmụọ ya mgbe ọbụla ya na-eme ihe na ọ na-enyere ya aka na ọ na-emekwanụ ka ya nwee obi ụtọ karịsịa na ọ na-eme ka obi ruo ya ala gịnị ka nwa okorobịa mere mgbe ọ bịara chee ihe gbasara ihe a nwa okorobịa bịara detu ya na mpempe akwụkwọ kpafawa ya na akwụkwọ nke a na-eji agụ ọnwa nke dị n'ụlọ ha were ihe jide ya ebe ahụ ngwa ngwa ụlọ batara hụ na ehichara ụlọ na ụmụaka ya bụ ndị dị ọcha ya ebido gwawa nwaanyị ya okwu nkwali nkechi n'ezie taa ị gbalịrị nke ọma eo obi dị m ụtọ na ịhụ na ụlọ dị ọcha na ụmụaka ndị a dị ọcha onye mụ na ya na-atụgharị uche naanị nke a wetara udo nke na-adịghị n'ezinụlọ ahụ mbụ ya mere ihe ndị ahụ anyị na-akpọ ihe kpọọ ya ihe n'ihi na ihe anyị na-achọ bụ otu a ga-esi mee ka ezinụlọ anyị dị n'udo otu a ga-esi mee ka anyị bụrụ ndị akparamagwa anyị ga-abụ nke ga na-eweta obi ụtọ nye ezinụlọ anyị nna Chineke mata na ụzọ dị otu a idetu otu ihe nke ga-eme ka ị na-echeta ihe ndị nke ị chọrọ ime bụ otu n'ime ụzọ nke anyị ga-eji wee wulite agwa nke kwesịrị ekwesị elu n'ime ndụ mụ na gị igbo ibe m anyị ekelela onye okenye eze nlewemchi onye gwara anyị ozi ọma nke ezinụlọ nke taa anyị na-asị ka mara chineke na udo ya chịa n'ime ndụ ya ma chetakwa na jizọs akwụọ ụgwọ nke nzọpụta anyị n'elu obe mee ihe dị mma gị onye na-ege ntị ka anyị wee keta ndụ ebighị ebi ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 0706 3637224 0706 3637224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sịrị n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị amleteni mendimese bụnabeya enwere m olilanya nke na-enyemanwụ ebe mere ka ọchịchị

anyị ga-edide mba ma iji ya tụnyere aka aka bi ahụ dị n'elu n'etiti aka dị ọkụkọ nke chọrọ

Chineke ndị na-ege ntị udo dịrị unu ka mara nke onye nwe anyị bara unu niile ụba n'aha Jizọs taa ana m achọ ka anyị ntụgharị uche site n'okwu Chineke bụ ihe dị n'akwụkwọ nsọ ị na-eme ka anyị mara ọnọdụ anyị nọ n'ime ya na ụbọchị nke anyị nọ n'ime ya isiokwu m n'oge awa nke a na-asị na ọ na njikere n'ihi na ọgwụgwọ oge dị nso na na njikere n'ihi na ọgwụgwụ oke dị nso ka anyị hụdata isi imeela gị onye kere igwe n'ụwa onye mere ka chi taa bụọrọ anyị nke ọma anyị na-asọpụrụ gị anyị na-ebuli aha nsọ gị elu anyị na-arịọ ka ị bịa nọnyere oru gị onye na-ekwu okwu a meghee ntị niile ndị na-anụ okwu a ka ha wee n'okwu nke ndụ nọ na njikere ruo mgbe ị ga-abịa ịkpọpụ anyị n'ụwa nke a ka nke a bụrụ oke anyị n'aha nwa gị jizọs kraịst nwụ n'ihe anyị amen ndị ọma na-ege ntị dịka m kwuru isiokwu anyị n'ụbọchị taa bụ nọ na njikere n'ihi na oge awa dị nso anyị nọ n'ọgwụgwọ oge ile anya gburugburu n'ụwa taa ihe na-emenụ nke ka nke n'obodo anyị naijiria ị ga-ahụ na ihe ọjọọ ndị na-eme ndị na-anụbeghị n'oge mbụ a na-anụ ya n'oge ugbu a ịwụfu ọbara ịla ndụ n'iyi ndị na ọdịghị ihe ha mere mpụ na arụ dị iche iche nke na-emenụ gịnị ka ihe ndị a na-eme ka anyị mara n'oge a akwụkwọ nsọ na-eme ka anyị mara na mgbe anyị na-anụ ihe ndị a na-ahụ ihe ndị a anyị mara na ọbịbịa jizọs dị nso na akwụkwọ nsọ n'ime akwụkwọ Matio, isi abụọ na anọ amaokwu nke iri anọ na anọ na-asị otu a ma mgbe unu na-ahụ ihe ndị a n'ihi nke a unu onwe unu bụrụkwanụ ndị edoziworo n'ihi na oge awa nke unu na echeghi ka nwa nke mmadụ ahụ ga-abịa ọbịbịa jizọs na-eme ka anyị mara na ọ dị ọtụtụ ihe ndị ga-eme n'oge ikpeazụ ndị na-atụ aka na ọ gaghara ahụ ọ ga anya jizọs abịa mgbe anyị na-ahụ ihe ndị a nke na-eme n'ụwa taa ọ na-eme ka obi sie anyị ike ee na okwu onye nwe anyị bụ e and mn ala azụ na akwụkwọ matio isi abụọ na anọ amaokwu nke iri atọ na atọ nke a na-eme ka anyị mara dịka o dere n'ime akwụkwọ nsọ ya sị otu a unu onwe unu kwa mgbe ọbụla na-ahụ ihe ndị a niile maranụ na ọ nọ nso n'ọnụ ụzọ nke bụ mgbe anyị na-ahụ ihe ndị a na-eme n'ụwa taa iwufu ọbara ndị omekome ndị ntọrọ nke bụ kidnappers dị ka a na-eme n'ebe nle dị iche iche taa ihe ndị a bụ ihe arụ nke na-egosi na ọbịbịa jizọs dị nso ya mere ọ ya mere akwụkwọ nsọ si mgbe anyị na-ahụ ihe ndị a anyị mara na ọ nọ nso ọ nọ n'ọnụ ụzọ gịnị bụ ihe na-eme na ụbọchị taa ilezi anya akwụkwọ nsọ sịrị anyị na oge nke ikpeazụ na ihe dị oke egwu ga-adị mmadụ ga-abụ onye na-ahụ ego n'anya mmadụ ga-abụ onye na-ahụ onwe ya n'anya mmemme oke oriri na ọṅụṅụ ma taa ihe ndị a dị anyị gburugburu anyị na-ahụzi ya dị ka akwụkwọ Timoti na-akọwara anyị mmadụ ekwenyela n'ihi ego gbuo nne ya gbuo nna ya mmadụ ekwela n'ihi ego wụfuo ọbara ndị n'ọdị ihe ha mere n'ihi na ọ na-achọ ka o nweta ego ma mata o baịbụl sịrị anyị na mgbe nua na-ezi ndị ụwa ozi n'oge nke ya site n'ịtụ ụgbọ si ha a ga-eji uju mmiri laa ụwa n'iyi ha ekwetaghị ọ dịghị onye kwere na ya ma mgbe oke ụbọchị ahụ ruru mgbe Noa na ezinụlọ ya bara n'ụgbọ ọ dịghị onye kọtakwara anụ mmiri malite na-ezo ma Noa na onwe ya na ezinụlọ ya ha amadịghị na a nke ọ ga-esi dị ma ngwa ngwa ha nọrọ ebe ahụ abalị asaa mmiri gbajuo ndị niile nọ n'ụwa ekpofuru ya o jughị anya n'ihi na akwụkwọ nsọ tụrụ aka si dị ka ọ dị n'ụbọchị nke Noa otu ọ ka ọ ga-adị n'ụbọchị nke nwa nke mmadụ na ha na-eri na-aṅụ na-enye na nwunye na-eme ihe niile dị iche iche ụbọchị Noa bara n'ụgbọ ihe mee ha na mberede otu a ka akwụkwọ nsọ sịrị anyị na ọbịa nke nwa mmadụ ga-adịkwa otu a ụwa taa ọwụ mmemme ọlụlụ agụmariyu leenu bebi mama nke a bụ ihe a na-ahụ ahụ egwu ụmụ agbọghọ niile na-atụfusi ime na-amụ dị njikere ka akpọ ha bebi mama ihe dị a ihe arụ ka ọ dị n'oge nnu a ha na-alakwa ndụ mmadụ n'iyi ka taa ha ala ndụ mmadụ n'iyi na-akwafu ọbara dị iche iche ma akwa nsọ sịrị anyị na ihe ndị a bụ ihe ngosi nke ọbịbịa nke nwa nke mmadụ dịka akwụkwọ Matthew isi ohu na abụọ that is Matthew 24 verse nke iri atọ na asaa verse 37 ọ sịrị as are the days of Noah so shall the coming of the son of man be dịka ọ dị n'ụbọchị nke Noah otu a ka ọ ga-adị n'ụbọchị nke nwa nke mmadụ ha na-eri na-aṅụ ma mgbe Noah nọ n'ụgbọ ha amataghị n'ihi nke ahụ ndị na-ege m ntị gị nwoke gị nwaanyị kedu otu isi nọ na njikere n'ihe ọbịa nke jizọs gị nwoke gị nwaanyị gị onye na-ege ntị ka otu isi nọ na njikere n'ihe ọbịa nke jizọs jizọs na-abịa ee anyị na-ahụ ihe rịba ama ya ọ kwesịghị ime anyị na mberede o kwesịghị ịbụ ihe na-eme na-amaghị ama n'ihi nke a nọ na njikere jikere kedu otiti a nọ na njikere site n'ịhapụ ihe arụ niile dị iche iche site n'ịhapụ ihe ọjọọ niile bụrụ ndị na-ege ntị n'okwu Chineke ndị na-ege ntị n'ihe Jehova nyere n'iwu naanị n'ụzọ dị otu a ka anyị ga-eji bụrụ ndị nọ na njikere ịbụ ndị ga-echere Jizọs mgbe ọ ga-abịa ịkpọpụ anyị n'egbu ụwa ka dịka ihe atụ a na onye ohi na dịka ọ maara ha na-esi eme ihe arụ ịmara na onye ohi na-abịa na nke gị gịnị ka ị ga-eme ị ga-anọ na njikere kwado akwado ma ọ bụrụ na ọ bịa gị na mberegede nke ahụ bụ na ị nọọ na njikere ya mere ekwela ka ọbịbịa jizọs mee gị na-amaghị ama jikere jikere oge a weruwela jikere jizọs na-abịa ịkpọpụ anyị n'ajọ ụwa nke a jizọs na-abịa ibupụ mmehie niile na ajọ niile ndị na-eme ihe ọjọọ ịla ha n'iyi ma ndị ezi omume ka ọ ga-akpọrọ laa n'eluigwe arịọ m gị gị onye na-ege ntị ka nke a bụrụ oke gị site taa chegharịa mara jizọs mee ezi ihe tụkwasị ya obi ọ ga-akpọpụ anyị n'ajọ ụwa nke a ka nke a bụrụ oke anyị arịọ m ka ọ dị ụtọ aha jizọs Amen. Amen. Amen. onye mgbasa ozi ikechukwu kalụ egbe imeela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa imeela anyị na-arịọ ka udo na amara n'ịhụnanya chineke nọnyere gị na ezinụlọ gị n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63637224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo